mụ onwe ya na-akpọ Kanu Nwankwo papilo a ah, ambasada Uche Ogbuagụ nwoke ama ama nwoke na-eme ihe ụwara ma ah, o nwere ife o mepere dị anya obi mma na nweghachi ọ dị ewe ụzọ lọndọn na-alọta bụ ịkwado ihe ọ na-eme kọsi ọ na-eme masịrị anyị ọ hụchara ebe niile na mba niile ọ gara na ego niile o nwere ọ wụrụ n'obodo ka ọ ga-eweta ya anyị m kwuru bịa ọ nwere maka okwu aka m ihe ọ na-eme kwesịrị ịmasị onye ọbụla onye laikiri ihe ọma ee eh, ihe ọma ị ga-ama na ihe ọ na-eme ihe ọma e nyere ya aka kwado ya na ihe ọma ọ na-eme kelekwana ya na uwe onye ọbụla pụrụ na alọta weta n'ụlọ eta ọ pụrụ ya ewetakwa n'ụlọ werekwa ya na-enyekwa ndị mmadụ ọrụ na-akwadokwa ha anyị na-eme n'obodo ka obodo na-eto anụ ihe mere na ozugbo anyị ọwụ naanị ndị ma ambasada uche agụ onye ọbụla ihe ọma na-adị mma kwesịrị ọhụ ya na-ekele ya gaa hụkwa ya ị na-ekelekwa ya ebe ọbụla ị nọrọ na-anụ mkpọtụ ya ị na-ekele ya ka wetara wetaruru ya n'ụlọ ndị Igbo ekele m ụnụ biko jishi na ike na-egenu steshọn ka na-ana eziokwu ka ha na-akụ ebe ahụ ndewo